akwụkwọ ozi nke abụọ nke pọl onyeozi ozi degara timoti timoti nke abụọ isi nke mbụ pọl onye ozi nke kraịst jizọs site n'ọchịchọ nke chineke dị ka nkwa nke ndụ ahụ nke dị n'ime kraịst jizọs si dị na-edegara timoti akwụkwọ bụ nwa m nke m hụrụ n'anya amara na ebere na udo dịrị gị nke si n'aka chineke bụ nna anyị na kraịst jizọs onye nwe anyị pụta ana m ekele chineke onye m na-ekpere site na nna m ochie ha na akọ uche dị ọcha otu ncheta mbanyere gị na arịrịọ m niile dị na-ewepụghị aka n'ihi na agụụ ịhụ gị na-agụsi m ike abalị na ehihie ebe m na-echeta anya mmiri gị niile ka m wee jupụta n'ọṅụ ebe emere m ka m cheta okwukwe iru abụọ na-adịghị ya nke dị n'ime gị bụ okwukwe nke buru ụzọ biri n'ime nne gị ochie Lois na nne gị Yunaisi ma emere m ka m kwenye na obi n'ime gị ọ bụkwa n'ihi ihe a ka m na-echetara gị ka ị ka onyinye amara nke Chineke wuru ọkụ bụ nke dị n'ime gị site n'ibikwasị aka abụọ nke m n'isi gị n'ihi na Chineke enyeghị anyị mmụọ nke ụjọ kama ọ bụ nke ike na ịhụnanya na ime ka uche zuo oke ya mere ka ihere ama nke onye nwe anyị ma bụ ihere nke mụ onye mkpọrọ ya ghara ime gị kama so ozi ọma ya hụjukọọ anya dịka ike nke Chineke si dị onye zọpụtara anyị werekwa ọkpụkpọ dị nsọ kpọọ anyị ọ bụghị dịka ọrụ anyị si dị kama dịka ihe ya onwe ya zubere ya na amara ya si dị nke e nyere anyị n'ime kraịst jizọs mgbe oge ebi ebi aka erughị ma e mere ka ọ pụta ìhè ugbu a site na ngosi nke onye nzọpụta anyị kraịst jizọs onye mere ka ọnwụ ghara ịdị ire sitekwa n'ozi ọma ya wepụta ndụ na emebighị emebi n'ihe bụ ozi ọma nke e doro mụ onwe m ka m bụrụ onye nkwusa na onye ozi na onye ozizi izisa ya ọ bụkwa n'ihi ihe a ka m na-ahụkwa ahụhụ ndị a ma ihere adịghị eme m n'ihi na amatara m onye m okwu ya emekwara ka m kwenye na ọ pụrụ iche ihe m nyere n'aka ya idebe nche ruo ụbọchị ahụ jide ihe ịlara anya nke okwu na-enye ezi ndụ nke ịnụrụ nụrụ n'ọnụ m n'ime okwukwe na ịhụnanya nke dị n'ime kraịst jizọs ihe ọma ahụ nke e nyere n'aka gị debe were mmụọ nsọ nke bi n'ime anyị na-eche ya ị matara nke a na ndị niile dị n'eshia gbakọtara m azụ ndị fiagelos na hamajenis dị n'etiti ha onye nwe anyị mere ezinụlọ onisiforos ebere n'ihi na o mere ka m nwee ume ndụ ọtụtụ mgbe ihere mkpọrọ m emeghịkwa ya kama mgbe ọ bịara uru o were ịnụ ọkụ n'obi chọba m wee chọta m onye nwe ihe nye ya ka ọ chọta ebere n'aka onye nwe n'ụbọchị ahụ ka ha bụ ihe o ji jere m ri ozi n'efesọs gị onwe gị maara karị timoti nke abụọ isi nke abụọ ya mere gị onwe gị nwa m ka eme ka ị dị ike na amara nke dị n'ime kraịst jizọs ihe niile ị nụkwara n'ọnụ m site n'etiti ọtụtụ ndị ama nye ihe ndị a n'aka mmadụ ndị kwesịrị ntụkwasị obi idebe bụ mmadụ ndị ọ ga-ekwekwa izi mmadụ ibe ha ihe ndị a so m hụjụkọ anya dịka onye agha ọma nke kraịst jizọs ọ dịghị onye agha ọbụla na-atụghị onwe ya n'ihe nke ibi obi a mgbe ọ na-ebu agha ka ọ wee mee ihe ga-atọ onye dere aha ya n'akwụkwọ dịka onye agha ma ọ bụrụkwa na onye ọbụla na-agba mgba ekpughị ya okpu mmeri ma ọ bụrụ na ọ gbaghị mgba otu ọ dị n'iwu onye ọrụ ubi nke na-adọgbu onwe ya n'ọrụ aghaghị ibu ụzọ kere òkè na mkpụrụ ya na-atụgharị uche n'ihe m na-ekwu n'ihi na onye nwe anyị ga-enye gị nghọta n'ihe niile na-echeta Jizọs Kraịst dị ka onye e meworo ka o si na ndị nwụrụ anwụ bilie onye si na mkpụrụ David pụta dị ka ozi ọma m si dị nke m na-ahụju anya n'ime ya rue agbụ dịka onye na-alụ ọrụ ọjọọ ma ekeghị okwu Chineke agbụ n'ihi nke a ka m were ntachi obi n'ihe niile n'ihi ndị arọpụtara ka ha onwe ha wee rukwa nzọpụta nke dị n'ime Kraịst Jizọs ya na ebube ebighị ebi okwu a kwesịrị ntụkwasị obi n'ihi na a sị na anyị soro ya nwụkọ ọnwụ anyị ga-esokwa ya dịkọ ndụ a sị na anyị na-enwe ntachi obi anyị ga-esokwa ya bụkọọ eze a sị na anyị ga-agọnarị ya ya onwe ya ga-agọnarịkwa anyị a sị na anyị ekweghị ekwe ya onwe ya na-anọgide n'ikwesị ntụkwasị obi n'ihi na ọ pụghị ịgọnarị onwe ya na-echetara ha ihe ndị a na-agwasị ha ike n'iru onye nwe anyị ka a ghara isi okwu banyere okwu efu bụ ihe na-abaghị n'ihe na-ekpu ndị na-anụ anụ iru na-anụ ọkụ n'obi iche onwe gị n'iru mmadụ dịka onye Chineke nwapụtaworo onye ọrụ nke ihere na-apụghị ime ya onye na-ekwuzi okwu nke eziokwu ahụ ma n'eze okwu efu niile emerụrụ emerụ n'ihi na ha ga-aga karị n'iru na-asọpụghị Chineke okwu a ga-abụkwa ọnya na-aba aba dịka gangrene ndị Hymenius na Philetus dị n'etiti ha bụ mmadụ ndị hiere n'ihe banyere eziokwu ahụ na-asị na mbilite na ọnwụ agabigawo ugbu a ha na-ekpukwa okwukwe mmadụ ụfọdụ iru otu ọ dị ntọala dị ike nke Chineke na-eguzo ebe o were akara nke a onye nwanyị maara ndị bụ nke ya na ka onye ọbụla nke na-akpọ aha onye nwanyị si n'ajọ omume wezụga onwe ya ma n'ime ụlọ ọkụ ọ bụghị naanị ihe ọla edo na ihe ọlaọcha dị kama ihe osisi na ihe aja dịkwa emekwara ụfọdụ ka ha bụrụ ihe nsọpụrụ mekwa ụfọdụ ka ha bụrụ ihe ihere ya mere ọ bụrụ na onye ọbụla asacha onwe ya pụọ n'ihe ndị a ọ ga-abụ ihe e mere ka ọ bụrụ ihe nsọpụrụ ihe dowuru nsọ ihe bara n'ihe ka onye nwe ya were ya mee ihe ihe e doziwuru ijụrụ ezi ọrụ niile ọbụla ma na-agbanarị agụ ihe ọjọọ na-agụ nwa okorobịa na-agbasokwa ezi omume okwukwe ịhụnanya udo gị na ndị na-akpọku onye nwanyị site n'obi dị ọcha ma na-ajụ ịjụ ajụjụ nzuzu na nke amaghị ihe ebe ị matara na ha na-amụpụta ịlụ ọgụ ma oru nke onye nwanyị aghaghị ịbụ onye na-adịghị alụ ọgụ kama ọ ghaghị ịdị nwayọọ n'ebe mmadụ niile nọ ọ ghaghịkwa ịbụ onye nwere ike isi ihe onye na-anagide ihe ọjọọ na ịdị nwayọ na-adọ ndị na-edo onwe ha imegide ya aka na ntị ma sị na ọ bụ ezie ma eleghị anya na Chineke ga-enye ha nchegharị ka wee mazuo eziokwu wee teta n'ụra mmanya bụ anụ ọnya ekwensu ebe oru onye nwe anyị wudeworo ha na ndụ ka ha mee ihe Chineke na-achọ timoti nke abụọ isi nke atọ ma mara nke a na oge dị oke egwu ga-abịa na mgbe ikpeazụ n'ihi na mmadụ ga-abụ ndị na-ahụ naanị onwe ha n'anya ndị na-ahụ ego n'anya ndị na-anya isi ndị mpako ndị nkwulu ndị na-ekwenyeghị ndị mụrụ ha ndị na-enweghị ekele ndị na-adịghị ọcha n'obi ndị ihe mmadụ ibe ha na-adịghị atọ ụtọ ndị na-adịghị agba ndụ ndị na-ebo ebubo ụgha ndị na-adịghị ejide onwe ha ndị dị ka anụ ọhịa ndị na-adịghị ahụ ezi ihe n'anya ndị na-arara mmadụ nye n'aka ndị iro ha ndị isi ike ndị a elu ndị na-ahụ ihe ụtọ n'anya kama ịhụ Chineke n'anya ndị na-enwe ụdị nke nsọpụrụ Chineke ma ha agụwo ike ya gị gbapụtakwa ndị a azụ n'ihi na ha sitere na ndị a bụ ndị na-egbeba n'ime ụlọ dị iche iche na-adọtakwa ndị inyom na-enweghị uche n'agha bụ ndị ekpokwasịworo ha mmehie ndị agụụ ihe ọjọọ dị iche iche dufuworo ndị na-amụ ihe mgbe niile ma ha apụghị ịbịaru ịmazụ eziokwu mgbe ọbụla ma otu ụzọ ahụ Janis na jambris guzogidere Moses otu a ka ndị a na-eguzogidekwa eziokwu ahụ bụ mmadụ ndị mebiworo n'uche ndị a jụrụ ajụ n'ihe banyere okwukwe anyị ma ha agaghị aga n'iru karị n'ihi na enweghị uche ha ga-apụtasị ihe nye mmadụ niile dịka enweghị uche nke ndị ahụ pụtakwara ma gị onwe gị soro ozizi m omume m ihe nzubere okwukwe m ogologo ntachi obi m ịhụnanya m ntachi obi m nsogbu m niile ahụhụ m niile ahịa ihe dakwasịrị m na Antiọk na ikonium. na listra a nsogbu nnagidere onye nwe anyị dọpụtakwara m n'ime ha niile ee a ga-esogbukwa ndị niile ndị na-achọ ịdị ndụ n'ụzọ ịsọpụrụ chineke n'ime kraịst jizọs ma ajọ mmadụ niile na ndị aghụghọ ga na-aga n'iru na ịjọkarị njọ na-eduhie ndị ọzọ a na-eduhiekwa ha ma gị onwe gị nọgide n'ime ihe niile ị mụtara nke emekwara ka ị kwere ha ebe ị matara mmadụ ndị ị mụtara ha n'ọnụ ha ebe ị makwara na ị sitere n'oge ịdịna nwa ọhụụ mata ihe dị nsọ niile edeworo n'akwụkwọ nsọ nke pụrụ ime ka ị bụrụ onye amamihe ịnata nzọpụta site n'okwukwe nke ikwere na kraịst jizọs ihe ọ bụla edeworo n'akwụkwọ nsọ bụ ihe si n'obi chineke pụta ọ bakwara uru iji si ihe na iji tụ mmadụ mee ha n'anya na iji mee ka uche mmadụ guzozie na iji zụpụta nzụpụta nke dị n'ezi omume ka onye nke Chineke wee zuo oke onye emeworo ka o zuo oke elu ezi ọrụ niile ọ bụla Timoti nke abụọ isi nke anọ ana m agwasị gị ike n'iru Chineke na Kraịst Jizọs onye gaje ikpe ndị dị ndụ na ndị nwụrụ anwụ ikpe ewerekwa m ngosi ya na eze ya si gị kwusa okwu ya tụkwasị uche n'ọlụ gị n'oge kwesịrị ma ọ bụ n'oge na-ekwesịghị tụ mmadụ mee ha n'anya baa mba rịọ arịrịọ na ntachi obi niile na ozizi niile n'ihi na oge ga-adị mgbe ha agaghị anagide ozizi ahụ nke na-enye ezi ndụ kama ebe ha were ntị na-akọ ọkọ ha ga-ekpokwasị ndị ozizi nye onwe ha dịka agụ ihe ọjọọ nke aka ha si dị ha ga-echigharịkwa ntị ha ka ha ghara ịnụ eziokwu ma ha ga-ejehie ṅaa ntị akụkọ iro ma gị onwe gị na-enwe anya udo n'ihe niile hụjuo anya lụọ ọrụ nke onye na-ezisa ozi ọma jezu ozi gị n'ihi na a na-awụsị m ugbu a dịka àjà ihe ọṅụṅụ oge ụla m eruokwa agbasiwo m mgba ọma ahụ agbasiwo m ọsọ ahụ edebeziwo m okwukwe ahụ nke fọdụrụ bụ na edebeworo m okpueze nke ezi omume ahụ nke onye nwanyị bụ onye ezi omume n'ikpe ikpe ga-enyeghachi m n'ụbọchị ahụ ma ọ bụghị naanị mụ onwe m kama ọ ga-enyeghachikwa ndị niile hụworo ngosi ya n'anya were ịnụ ọkụ n'obi bịakwute m ọsọ ọsọ n'ihi na Dimas rapụrụ naanị m ebe ọ hụrụ oge dị ugbu a n'anya o wee gaa tesalonaika crescens gara galatia titus gara dalmatia naanị luk nọnyere m kuru duru ya ka o soo gị onwe gị bịa n'ihi na ọ bụ onye baara m n'ihe ijere m ozi ma ezigara m tikikọs n'efesọs uwe na-achụ oyi nke na na tras n'aka kapọs weta ya mgbe ị ga-abịa ya na akwụkwọ niile ma nke kachasịnụ weta akwụkwọ pachment niile Alexander onye na-akpụ ọla mere m ọtụtụ ihe ọjọọ onye nwanyị ga-enyeghachi ya ihe dịka ọrụ ya niile si dị gị onwe gị na-echekwa onye ahụ nche n'ihi na o guzogidere okwu anyị nke ukwuu na ngọpụ m mbụ ọ dịghị onye ọbụla nọ n'akụkụ m kama mmadụ niile rapụrụ naanị m ka a ghara ịgụ ya n'isi ya ma onye nwe guzoro m nso wee mee ka m dị ike ka e wee were ọnụ m kwusazue nkwusa ahụ ka ndị mba ọzọ niile wee nụkwa ewee dọpụta m n'ọnụ ọdụm onye nwanyị ga-adọpụta m n'ajọ ọrụ niile ọbụla ọ ga-azọpụtakwa m ka m bata n'ala eze ya dị n'eluigwe onye otuto dịrị ruo mgbe niile ebighị ebi amen kelee priska na akwila na ezinụlọ onisiforos erastus nọgidere na kọrint ma arapụrụ m trofimus n'ime militus arụ adịghị ya ike were ịnụ ọkụ n'obi bịa tutu mgbe oyi erue yubulus na-ekele gị yana pudins na linus na klodia na ụmụnna anyị niile ka onye nwe anyị nọnyere mmụọ nke gị ka amara dịnyere unu